I want to teach about this. Ihe a bụ ihe na-akpọ okpete. Okpete bụ ihe a. Ihe a na-akpọ ya na be anyị, amalọ m ihe a na-akpọ ya na saịdị I don't know what you people call it in your area, but we, we, we call it okpete here in my place ọ na-enwe this kind of stuff and a na-ata ya ata a na-ata ya aha ata ya bụ na mmadụ ji gị ụgwọ iweta ekpete like this iweta okpete a this can. Hello. Hello. Hello. onye oke oke ị nọlibe m m na-abịa kịta oke m na-abịa ee eh. hello Uh, so ihe a bụ okpete ka a na-akpị ya na I don't know if you people have seen it nwere ike m say ya picture send there but I guess you've seen it most of you have seen it now ihe eji ya eme elika mana m ga-abụ unu eh, one important thing about it okpete a ala ya na-adị ka akị oyibo sugarcane ala ya na-atọ ka sugarcane when you get this the skin now the stem if you get the stem for back to sender stem e ya itinye ose ọjị seven n'ọnụ itinye ose ọjị seven n'ọnụ then ị na-ata dị stem ị na-ata ya it is for back to sender ihe ọ na momo ọmụọ ma mere n'isi gị as far as aka gi di ọcha o ya chile onye ahụ na eke ose adị ọ na-adị ka shuga ken mana ihe ekpechapụ ya you have to use um, a eh, knife to scrape it then abịa n'ọnụ ya this mouth ebe ọnụ ya ị ga-emepụta ihe dị ka afọ ee adị fọ iweta ya afọ then iweta ose ọjị ose ọjị ya adị seven. iweta ose ọjị 7 itinye ya n'ọnụ early in the morning don't talk to anybody itinye ya n'ọnụ itinye ya n'ọnụ ị na-akpa onye ahụ na-ata ya nke m si ata ya ị na-akpa onye ahụ ji gbuo ụbọ na-ata ya na-akpa onye ahụ na atị ya na-akpọpụ onye ahụ na atị ya elo m na-abịa <laughs> Nada. so <clears throat> tinye ya daseb n'ọnụ na atị ya na-akpọpụ onye ahụ njighị ụgbọ ịkpọpụ onye ahụ early in the morning no before talking to anybody si <clears throat> onye ahụ anye gị ụgbọ o ji gị after saying it you go and meet the person one on one or ịkpọ onye anwa na phone but you do it for seven days or four days before calling the person on phone ịkpọ onye anwa si ya me need your money the person ama mgbagharị ya the person will give you your money ozugbo ejela onye anwa the thing Raymond Charles ọ sị what if there are four people if there are four people ihe eme ya iche iche you do it one after another you not do the you not call two names at once or three names at once just one for one person imecha for one person for that four days then ime nke onye ọzọ for the other four days ime nke you ọzọ ị ya na-anapụta ya one by one imecha ya kpọọ the person don't talk to anybody ekwekwana eke n'ụtụtụ don't greet anybody don't answer anybody greet you. Just early in the morning once you wake up, you may hear Ambuagi. After doing it, you call the person or you go face to face meet onye ahụ si anya gị ego gị. Onye ahụ ma mgbaji nye gị. Then ihe ọzọ m sị gị na that stem I showed you, the stem I, I showed you on the video, the stem m showili unu. N'ihe eji ya eme bụ for back to sender. eji ya mee for back to center. then ị na-ata da stem na anwụ mmiri ya na-elo ị na-ata the stem na-elo dị mmiri is for back to center. ị na-asị onye ọbụla na-agọla ọnụ gị ma nwoke ma nwaanyị dị ihe mee gị ihe mmejọ hmm? gị daalụnụ so onye ahụ ya nachiela onye ahụ then ya bụ na onye achaele na-ebido ọfụ the stem na-ebu mmiri wee wee itinye ose ọjị 9 na ana ịzọọ ya ụkwụ ịmachitu that leg achịela ahụ na-achọ ime onye ahụ onye ahụ zọọ ya ụkwụ four times then then ọta nke ọzọ the stem vụọ ya na data ụkwụ ahụ ya bụrụ um, the foot ka ọ na-eme ọ vụọ ya n'elu ụkwụ ya ya vụcha ya n'elu ụkwụ ya m nọ na ihe a ọvụọ ya na dị okwu tevụsa ya na dị okwu then ọtalụ nke anọ it will stop early stage i said early stage of achiel ọbụlọkwa nke ngagolu fanwegolu injury na ihe ndị ọzọ hmm? ya gaziela unu ihe ọzọ m ga-egosikwa unu bụ you know it's been long i did um, i came on live video so this time m bịara yeah, go see some some few things that you need to know. Yeah, na akpa afịfị a na afịfị a ya na be ya bụ witchcraft leaf ka a na-akpa ya ha bụ na na-enye nsogbu this leave if you get it you waiting. ime inyi amoosu o nwere ya na na-akpọ inyi amoosu inweta ya nweta afịfịa then itinye ya 4 pin kechie ya wit akwa black debe ya na ụlọ gị this is templar stage ya bụrụ na ijiri ego ịgakwuru dibia ka ọ lụọ ọrụ gị thing this is what you need to do to stop the amonsu ma ọkwa na ọ na-ayọ oke abịa ụlọ gị ma ihe ọbụla ọ ala pin ahụ eji dị ya and that yam monsoon na that this witchcraft today will not allow it to come into your house. Tell Gazi alone.